my wonderful people, come see di one wey dey happen now as we dey talk right now dey say dat eh, the nigeria government are bringing idp camp in mbano in imo state <laughs> my people, e don read o so i con dey ask so all dis eh, dem train railway wey dem dey build from lagos from abuja from eh, to kano to maiduguri to zamfara to sokoto even to niger dem <laughs> no build anyone from lagos to iso dey no bid anyone from maiduguri to east wetin dey dey carry come for us for mbano na idp camp For most of una wey no know wetin be dis idp camp na those people wey boko haram bandits don pursue comot for their house and now dem go bring also some repentance boko haram and bandits wey join dem wey say dem don repent to follow run dem <laughs> go bring dem come dump dem for mm, for mbano as we dey talk right now my pipo e don read o dis thing na the worstest mistake so ever that ndị igbo we do if you are looking for something to bring to southeast what we need is development please that railway wey you people build to Medugri to Sokoto to Zamfara to Kano to all the whole northern region. Please build it in Anambra, in Imo State, in in Ebonyi, in Asaba, in uh, in Enugu and all the host states in South Southeast build that same railway. That, that is what we need. We are not at war. So why are they bringing IDP camp in Imo State? My people, una need to watch this video. Listen for your own ear. May you hear. You see all these Igbo politicians who are involved in this canteen. Hmm. You people will collect water, water. No while I'm on, I just watch the video before we come back and continue. attention to Imo State, where the National Commission for Refugees, Migrants, and Internally Displaced Persons has concluded plans for the training of refugees, migrants, and internally displaced persons on skills acquisition. Federal Commissioner Tijani Ahmed stated this during an inspection of facilities for the training at Nso in Ehimembano Council area. Senior reporter Prince Subah has details and will return with business news. According to UN Refugee Agency, Nigeria is home for over 85,000 refugees and asylum seekers. About 3.3 million people are living in internally displaced camps as a result of conflict and violence at the end of 2023. The country is still rated among the 10 countries with the largest number of IDPs globally. check what he has done. Worried by this increasing trend, the federal government is making efforts to begin training of these vulnerable people in acquiring skills to reduce unemployment. The National Commissioner for Refugees, Migrants and Internally Displaced Persons and his team are here on an inspection of this facility located inside the National Open University of Nigeria Study Center at Ensu, a member local government area of Imo State. We in the National Commissions for Refugees, Migrants and Internally Displaced Persons, we have what we call arrangement for the preparation of our concerned people in order to provide for them training of different uh, trades. Here we are today Federal Commissioner with his team is satisfied with the facilities as they believe the training will add value to the vulnerable persons, lifting them out of poverty. We have gone around the building. It is okay for our for our use. It is okay for what we intend to do, because in the buildings you can have uh, a lot of uh, laboratories where not only the people of concern, including the students around this area, will use will, will make use of it. More than 75% of our population is under 30 years. So majority, that means more than 75% of our displaced persons, refugees, more than 75% of them, they are also under 30 years. So the thing is, the federal commissioner is saying his headache is to make sure that those people are trained as Nigeria continues to grapple with economic challenges, such skills acquisition, if harnessed, will help to take care of such vulnerable individuals in the country. Prince Uba, TVC News, Himemba no. welcome back my wonderful people. you don't hear am <laughs> as dey take talk am my people, no be small you know. so i'm asking why these people are not even thinking anything good to bring to southeast always anything that we don't even need it we are not at war of course we are not at war if nobody inside it that don't have where they are living unless it's the people that nigeria army burnt their house that is the people today that maybe are squatting with people so we know how to help each other in southeast yes we don't need idp camp what we need is you see those development you see this support all those things we are mentioning is what we need in southeast we don't need all those the um, IDP camp you are bringing for us. So the people of Ehi member, no, congratulations to you people. Now, welcome Boko Haram in your land. My people, let me bring this video for you. This is now the latest update. Well, people where they carry uh, person they put inside motor where they call the the one chance and all those people where they collect collect weighted there for person body. They don't use another pattern come. They are not using keke bus. Now they are using van this fan is what they are using right now so i'm going to play you this video from our brother wey dey call nosonkwa so that you go hear am with your ear make you get the update wey dey happen right now stay tuned. ọ dị mma ụmụnne m ndị imo ịma mgbe anyị nọ na-ekwu okwu ndị ọgam harvesters hia hmm, anyị chara ha ezigbo ọkụ the truth wụ na anyị chara ha ezigbo ọkụ then ọkụ ahụ anyị bịara chaa ha ya adịzi aka ha bịara bịa ha bịa bịa chenjie patan ha bịa chenjie patan but anyị na-epromise ha pattern ọbụla ha jiri bịa we must catch them we must get them ị mana ndị ọga harvesters anaghị ejizi bọs imo now because anyị emebọọla ha na bọsụ imo anyị emebọọla ha kpadazis mee ha ha kpa ndị mmadụ amara na na ha na-eji bọs ime buru ndị mmadụ aga ebe ha na-egbujacha anụ ndị mmadụ ịmazi ihe ha na-eme na van van ka ha na-eyuzu now van ka ha na-eyuzu now somebody chineke zụrụ one little boy yesterday. Chineke ya. Now, the mother called. Can play this voice note so that ka anyị dịkwuo more careful out there n'ala Owerri n'ala Owerri ihe ka na-emekwe. Brother, good morning. Ah, ah, morning. good morning. Morning, no. Onye mmiri dịkwa kwọ n'ọsọ nkwakwu ya. Ọ ya nwa. Ọ onye mmiri dịkwa kpọ n'ọsọ kwapụ ya chinenye ọgụ oke ndewo bikọsi m ka m kelee ka m ka isoro m kelee chineke na ihe ọma chineke mere m yesterday ebi m na nnazi hmm. ee eh, nwere meseji iwepụtara na ihe gbasara ndị ọga harvester so my youngest brother sị ndị arabi ihe a na fon ma akpọ ụmụ mụ day before yesterday that should be three days ago wacha anya ị ma na nwa m na-apụta na city school yesterday hmm. na daa over na city school ha akwụsị nwa m di na nwanne hmm. hmm. ya so na-abịa ha abụọ na Canada sokwena so kwe na na azụ nke na m na-atụtọba nke ji n'aka febọ akwụsị ha akwụsị ya si ya na ọbịa ihe a na-emekwa na agba ọsọ ha si ya na ọgba ọsọ na ihe a ga-eme na ọ ga alaiki asụ ofu onye chi na moto pịa ya ka ntị kwado kpoo n'ime moto kwuru ya pụọ kwuru ya pụọ pụọ n'aka chi chi nke m na-efe onye na na-ekwe ka ihere mee m akwụchi ya asịsimos di m nwụrụ ya asịsimos di m nwụrụ naanị m na-azụ ụmụaka a ụmụ nwoke atọ ụmụ nwaanyị atọ na-ata anwụ. ha pụta n'aka chi asị na ndị amị a na kacha apụchi ha jụwa ha amaghị m ndị amị akpọ ndị nke ọzọ nwe ndị kere anọ ebe a na-ajụ maka akwụkwọ ma m dịka ọwụ ndị vio yes ọ sị ha na asị ha nye ha ego ha sị draiva nye ha ego draiva asị ha dat na ee eh, na enye ha ego bifọ na asịkwa ya nye ya ego ha sị ya ha refuz ya inye ego mechọrọ inyezi ego ndị ha sị ya no no mepee di moto ka o mepezi di moto àwọn ah, ma aka ma ndị bega ma ma ndị elu ma ndị ala juru afọ ya dị fifteen. Hmm. chere olee ụdịrị moto nwe ha ha nọ van vanụ anọdị tinted enweghị onye afọ jizọ kraịst vanụ dị tinted yes ha dị fifteen afọ achịchị anyị ha jiwa nwa nwa m dị last person ha bụ nwa m bụ onye isi mbụ ha jiwara si e ya gịnị ka ọ na-eme ebe ahụ ha si ya ya si ya m looking for my brother they slap me up. ndị gaji eh, moto ha si ọcha mpaghara ruo na ngwa mm, ndụpụ eh, ya bọda ya agbara na-achọgharị nwanne n'ime were yesterday nwanne na-achọgharị ya ụta ka esi megide anwụchakwara m anwụọ yesterday anwụchakwara m anwụọ yesterday chineke nke m e na-efe onye na-abụghị ka ihe na-eme emechi apatụrụ m nwa gị o nwere ndị niuz ị wetara maka ndị ahụ ha jideziri ndị ahụ ejidenu ndị ọ na-akọwa na ife igbodo pụtachara agbatuchala ha so a na-emezi na investigeshon ya mana onwe ya gbapụzi enweta ebe ele ya Thank God, thank God, thank God, thank God. Hey! So ndị ahapụziala ụmụ Igbo na-abịa ndị mva. Ihe mụ asị ka ma ọnwụ na ga-etepụ ihe a site ndị ara ụwa ka ha nwee ike mara ihe mere n'ụwa. We will do that, we will do that ma, we will do that. Hey! Thank you very much. Hmm. ọ dị mma ụmụnne m unu anụla ya anụ na ndị ahapụla bọs imo na awụkwa na ha ahapụchala bọs imo but they have not, they are diverting to van tinted van ịhụ tinted van n'ala Owerri be careful ọ bụrụ na ihe tinted van van ndị a na-eso ndị politician o nwere this kind of van na-eso ndị politician o dịrị van a na-ekwu ihe a tinted van van ndị a na-eso eh, entourage ndị politician unu ga-ama dị ka kind of van ahụ ya niile na-eji oji glaasị ya niile dị tinted ịhụ ha na odere van ahụ n'ụzọ kịrị akịrị gị nọrọ n'ụzọ hụ dat van ka ọ na-abịa dị highly alert now they are diverting to van organ harvesters are now diverting to van tinted van n'ala Owerri anya emebọla ha na bọs imo now they are pushing to van but ha karakwara bọs imo adịghị ama ama so everybody be very very at alert highly alert ndị a ka nọ n'obodo ahụ ịhụ na ya ụmụaka 15 children 15 children because anyị nụrụ na o nwere ndị na-achọ ndị a na-agụrụ liver they, they want to be selling liver doing liver transplant na ụmụnne so ụmụaka ka a na-eburuzi now agụrụ liver agụrụ mkpụrụ obi onye ọbụla dị very very careful obi bekwe but ịhụnanya anyị ga-alụgide ihu ichie okay my wonderful people welcome back as una don watch dat video dis na update wetin dey happen as emma bring her show una may everybody no acetate dey waka because uh, things dey happen as we dey talk please share this video and drop your own opinion for inside comment section as e dey hot if uh, if you are from a human bano i'm also telling you congratulations once again for the new development in your land because if the communities reject it say no at least would have known when they started building this thing and to the extent of taking it to this level <laughs> my people na so e be o oh. na i go say make we carry am come show una abeg share this video.